AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa ama m na amara chineke na-abara anyị ụba ama m na ọ ga-arọpụtara anyị ihe oriri na ihe ọṅụṅụ ka anyị nwee okwukwe ebe chineke nọ na-agba nke mbụ nke ndụmọdụ ezinụlọ nke ụbọchị taa nke anyị were akwụkwọ nsọ anyị mepee na ndị efesọs isi isii amaokwu nke mbụ ruo na nke atọ ọ si otu a ụmụ na-anụ ntị n'okwu ndị mụrụ unu n'ime onye nwe anyị n'ihi na nke a bụ ihe ziri ezi nke abụọ ya sọpụrụ nna gị na nne gị nke a bụ ihe mbụ e nyere iwu nke nkwadoro ya nke atọ ya ka ihe wee gara gị nke ọma ka ị wee dịkwa ogologo ndụ n'elu ụwa amen gị nwa chineke ọma na-ege ntị anyị niile bụ ụmụ nke chineke anyị niile bụ ndị chineke kere n'oyiyi ya n'ụbọchị taa akwụkwọ nsọ emeela ka anyị ghọta na anyị kwesịrị ige ntị nye okwu chineke na anyị kwesịrị ime ihe chineke chọrọ ka anyị mee dịka ụmụ chineke anyị na-ahụ n'ime ụwa anyị nọ n'ime n'ụbọchị taa nwatakịrị nwere ike gaa zuru ori ama m na-adị otu n'ime ndị na-akpọtụrụ anyị njụrụ ajụjụ na-asị na nwa ya nwoke na-ezu ego ya ya wee sị ya ma o zukwala ego ya ọzọ ọ bụrụ na ozuo ego ya na ọ ga-anwụ ọbịa na-ajụ ihe a ọ bụ ihe ọma ka ọ bụ ihe ọjọọ ma na-asị n'ụbọchị taa n'ezie okwu ahụ abụghị okwu ọma nna ga-enye nwa ya mana ọ sịgo na nwa ahụ ezugo ego ahụ rue ugboro isii ma na-arịọ n'ụbọchị taa ka anyị niile na-ege ntị tii ya nwaanyị n'ekpere ka Chineke wee dọpụta ya n'aka ekwensu nke ekwensu na-etụbala ya n'ime ihe ọjọọ nke izu ori ọ bụ sọsọ izu nrube agwa ọjọọ nke ụmụaka na-eme ma anyị ji nke a na-agba àmà n'ụbọchị taa na-asị gị onye ọma na-ege ntị ọ bụrụ na ị nwere nwa na-ezu ori nwa na-atụ asị nwa na-eso ụka nke mgbasara ya na nke na-agbasafe ya na-akwụsị isi isi ma na-arịọ n'ụbọchị taa ka anyị kpeera ụmụ anyị ekpere n'ime ekpere a anyị kpechaa ekpere anyị akpọlata ha n'ịhụnanya n'ezie wee gwa ha na ihe ha na-eme adịrọ mma na ekwensụ na-achọ ụzọ mbibi ọ ga-eji wee mee gịnị mee ka ha bụrụ ndị bịara n'ụwa onweghị ya ha ga-akpata n'aka onweghị ya ga-emeta ruo onwe ha ma na-arịọ n'ụbọchị taa na-asị gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa n'ịhụnanya nke kraịst gụọrọ ụmụ anyị akwụkwọ nsọ nke ndị efesọs ka ha wee ghọta na onye sọpụrụ nne ya na nna ya na ala ya ga-adị ndụ ọ bụ nkwa nke chineke nyere anyị ọ bụ iwu mbụ nke nwere nwerenụ nkwa ma na-arịọ si n'ụbọchị taa ka ha gbalịa gee ntinye okwu chineke gee ntụnye nne na nna ha site na chineke chọrọ ka ụmụntakịrị niile bụrụ ndị ga-eketa oke n'ala eze ya ma na-arịọ n'ụbọchị taa ka anyị mechie anya mgbe anyị ga-ekpere ụmụ anyị ekpere ka anyị kpee nụ onye la chineke anyị anyị ekelela gị na-atụ gị mma mma n'ihe ọma nke imere anyị n'ụbọchị taa imeela onye nwe anyị anyị na-arịọ ka ị gbaghara anyị mmehie anyị ka ị nọnyere anyị ka amara gị bara anyị ụba anyị ji ụmụ anyị na-enyefe gị n'aka n'ugbu a na-asị onye nwe anyị na agwa ọjọọ ọbụla nke nọ n'ime ndụ ha nke ekwensu na-etina n'ime ndụ ha ọ bụ n'ịzụ ori ọ bụ n'ịtụ asị ihe ọbụla nke ọ bụ mbụ agwa ọjọọ nke ga-eduba ha na mbibi jizọs biko gbatara anyị ọsọ enyemaka wee sachapụ ndị ụmụ anyị ka ha wee ghọta n'ịbụ chineke nyere anyị aka dịka nne na nna ka anyị wee nyere ha aka ka ha wee mụọ ịgụ akwụkwọ nsọ kwamgbe kwamgbe ka ha wee dịrị gị nda ka ha wee mara sị na onye hụrụ chineke n'anya mee ihe chineke chọrọ alaeze eluigwe bụ nke ya mana onye na-ege ekwensu ntị mbibi ga-abụ nke onye ahụ ma na-arịọ ka ụmụ anyị site n'ụbọchị taa mara na nkwa nke ikwere anyị na ndị efesọs nke si na ihe ga-agara ha nke ọma ka ha wee nwekwa ogologo ndụ n'elu ala nna anyị amen ka anyị na-asị n'ekpere a mee ka ụmụ anyị ghọta onwe ha mee ka ụmụ anyị chegharịa ma chigharịa n'aha Jizọs Kraịst bụ onye nzọpụta ụwa niile amen nwa chineke ọma gere ntị n'ụbọchị taa mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịa anyị na-asị ọ bụrụ na ị chọrọ ige ozi nke taa gaa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo anyị ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ahụrụ m onye ike gwụrụ ije n'olileanya lelee ụbọchị ahụ anya ọ bụ ezie na ụra ahụ ma adị n'obi ya mejuru ihe kwaliri lụ ọgụ megide ndị iro iketa okpueze bi ebi dị ngọzi otu olileanya nke dị ngọzi ka anyị chọrọ anyị ekelela ụmụnne anyị nwanyị ezinne na ijeọma ndị nyere anyị abụ ọma nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka mara ya bara unu ụba ka onye unu ogologo ndụ na ahụ isi ike mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 makwara na ị nwere ike ige oziọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo anyị ga-anọ n'ekpere mgbe anyị ga-eji obi anyị nyefee n'aka jizọs mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ụmụnne m n'ime chineke ana m asị ka ngọzi chineke gaa n'iru biri n'obi anyị n'aha jizọs amen anyị ga-amalite ahụrụ m onye ike ọ sị na olileanya dị ngọzi amen anyị ga-eleba anya na isiokwu nke na-asị n'oge dị ka nke a n'oge dị ka nke a etufukwana olileanya gị n'ihi na ọ kacha mma n'oge dị ka nke a etufukwana olileanya gị n'ihi na ọ kacha mma ka anyị kpee ekele dịrị gị onye ezi omume anyị chọrọ ịnụ okwu gị nyere anyị aka ka mmụọ gị gbadata ka anyị wee mara na oge dị ka nke a na anyị chọsiri gị ike were okwu gị tii n'ọnụ n'ikpeazụ ka anyị nụta ndụ nwụta nwere onwe na jizọs kraịst bụ onye nwe n'oge dị ka nke a etufukwana olileanya gị n'ihi na ọkacha mma ihe ọgụgụ anyị ga-esite na akwụkwọ ndị taịtọs taịtọs isi abụọ isi abụọ amaokwu nke iri na atọ ọ bụ ebe a nke anyị ga-esi were ihe ọgụgụ anyị nke na-asị na-eche olileanya ahụ dị ngọzi na ngọzi nke ebube nke Chineke ukwu ahụ nke bụkwa onye nzọpụta anyị Jizọs Kraịst onye nwanyị kwezi ngụpụta n'aha Jizọs amen n'oge dị ka nke a etufukwana olileanya gị n'ihi na ọkacha mma ka na-abịa n'ọdịnihu okwu Chineke gwara anyị na Taịtọs isi abụọ amaokwu nke iri na atọ na anyị na-eche ya mgbe mmadụ si gị chere m ihe ọ pụtara bụ nwee njiji ekwekwala ka enwe ihe ọ bụla ga-eme gị ka ị ghara ichere na anyị chere olileanya ahụ enweghị olileanya nke dị gịnị ngozi abụ a gụrụ afọ m ya m jụọ ya gịnị na-akpali dị mmụọ gị ọ wee sị m na ọ bụ olileanya ahụ nke dị ngọzi gịnị bụ olileanya ahụ dị ngọzi site na amara chineke anyị ga-amụta ya n'ihi na ọtụtụ n'ime anyị abụrụgo ndị na-ejefie ụzọ n'ihi na anyị ewepụla anya anyị na olileanya ahụ dị ngọzi ọ bụ na iwepụ anya gị na olileanya ahụ dị ngọzi n'ezie ihe ụwa ga-ebupụ gị mkpagbu ga-ebu ụba gị ji cheta okwu Chineke kwuru ọ bụ gịnị ga-ekewa gị n'ịhụnanya nke Chineke Romans isi asatọ ọ sị gị ọ bụ di ọ bụ nwunye ọ bụ mkpa ọ bụ ego ọ bụ ụkọ ga-eme gị ka isi na olileanya aha dị ngọzi wezụga anya gị n'ezie ile anya olileanya dị ngọzi bụ ihe nwa Chineke ọbụla ga-atụkwasị obi ya si na amara Chineke mgbe anyị ga-abịa na njedebe ị ga-amụta mkpa ọ dị inwe isi olileanya na ụdịrị olileanya anyị ga-eme maka na mgbe a na-ekwu okwu abụ olileanya onye ọbụla na-enwe olileanya enwere m olileanya n'oge na-adịghị anya na m ga-esi na ọnọdụ nke m nọ banyere ọnọdụ ọzọ nwaanyị na-alụbeghị di nwere olileanya n'otu ụbọchị na ọ ga-alụ di ebe nwoke na-alụbeghị nwunye na-enwekwa olileanya ahụ nwata akwụkwọ na-enwe olileanya otu ụbọchị ọ ga-esi n'ụlọ akwụkwọ pụta ọ bụ olileanya ndị a ka anyị na-ekwu ọ bụ ya bụ olileanya adị ngọzi nke okwu Chineke na-agwa anyị na anyị na-eche ya dịka anyị na-aga n'iru anyị ga-amata ya achọrọ m ịkọrọ na akụkọ otu nwata n'ezie a mụrụ ya n'ezinụlọ ha dị ezinụlọ a ha dị mmadụ asaa o so na ya nwa bụ nwa nke mbụ aha ya bụ Ogbonna n'ezie mgbe a mụchara ya n'ihi na ezinụlọ a esoghị na ndị ọgaranya a mụrụ ya wee ochie o wee bie n'aka mmadụ igbu odibo ma ọ bụ bọyị ọ gbara ya afọ asaa a na-enwe olileanya na mgbe ọ ga-apụta na ọ ga-enyekwara ezinụlọ ya aka mgbe afọ na-eru abanyego n'ọnwa nke afọ asaa ọ bụ n'afọ a ka a ga-edu ya ụlọ ezinụlọ ha na-enwe obi aṅụrị na ọ bụrụ na nwa ha nwoke bụ ogbu nnabata ihe ga-adịrị ha na mma maka na ha nọ n'ogbenye ya nwa ka a ozi na ogbonna jere itinye ego n'ụlọ nchekwa akụ ka ọ ga-etije na-apụtazi e wee chere sị na ọ bụ ego ka o bụ na wọtapruf o ji jee tinye ego ha wee gbara gbatuo ogbonna bụ olileanya ezinụlọ a mgbe e wetara ozi a <laughs> n'ezie akụkọ a abụghị aka a na-akọrọ nwaanyị si ya akọrọ na di ya o wutere ezinụlọ akwara akwa akwa ezinụlọ a na-akwado ụzọ na-abụ nke mbụ bụ na nwa ha nwoke nwụrụ anwụ nke abụọ bụ na olileanya ha lara n'iyi ọ bụ otu olileanya nke ụwa si adị olileanya ụwa na-abịa na njedebe ọ bụ na ụfọdụ na-atụkwasị obi ha na mmadụ ụfọdụ na-atụkwasị obi na ihe nweta ha ụfọdụ na-eje nwa olileanya na ngwa ahịa m tụrụ bata na m abụgo leloni abụgo m ihe m ga-abụ ozi ọzọ a ga-anụta bụ na ọ dara mmiri ma ọ bụ na esi iziela ya ihe a bụ ihe dị n'ụwa olileanya ụwa na-abịa na njedebe mana olileanya Chineke nke inwe na Chineke n'ezie ọ dịghị abịa na njedebe ụmụnne m olileanya bụ ọnọdụ mmadụ na-enwe na-echesi na ihe ga-akarị ya mma ọ ya bụ olileanya ọ ya mere na ndị kọlọsi isi atọ amaokwu nke abụọ ji wee sị nwanne m nwoke nwanne m nwaanyị okwu Chineke sịrị na anyị bụrụ ndị ga-akpado uche anyị ga-abụ ndị ga na-achụso ihe dị ukwuu ahụ kọlọsi isi atọ amaokwu nke abụọ sị tụkwasịnụ uche n'ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'elu ụwa chineke na-agba mụ na gị ka anyị tụkwasị obi anyị n'ihe dị n'elu ọ bụghị ihe dị n'ụwa gịnị mere nke a n'ihi na ihe dị n'ụwa n'ala n'iyi ọ ah, ya mere Jizọs si anyị na-akpado akụ anyị n'eluigwe ebe nra na-agaghị akasị ya ebe ndị ori na-agaghị aga ya ọ bụrụ na olileanya gị dị n'ụwa ọ bụrụ na olileanya gị bụ sọsọ n'ihe ụwa ị kwesịrị ka emere gị ebere ọ bụrụ na anyị tụkwasị olileanya anyị n'eluigwe na-eche ọbịbịa abụọ a na-akwado akụ anyị n'ala eze eluigwe na-eme mma na-eme ihe ọ bụla anyị pụrụ ime ka anyị wee nwee ike keta ọnọdụ ọma ahụ ị na-eme nke ọma ọtụtụ ndị mmadụ bụ ndị chere oge Chineke a ọtụtụ ndị mmadụ bụ ndị gbara mbọ nọgidesi ike na nkwa nke chineke na eze chineke agharịpụ ụgha ndị dịka ebraham ebraham nwere okwukwe na chineke o nwere si ike na chineke chineke agharịpụghị ya chineke nyere ya onyinye n'akwụkwọ jenesis si iri abụọ na otu amaokwu nke atọ o kwere ya nkwa inye ya nwa o mezuru ya n'ezie ihe ọ bụla chineke kwuru ọ na-emezu ya o nyere ya nwa bụ isak n'ezie nuwa nwere olileanya na chineke chineke agharịpụghị ya ịgụọ jenesis isi asatọ amaokwu nke mbụ o nwere ihe mere ebe ahụ mgbe Noa nọ na ụgbọ okue ya akwụkwọ nsọ mee ka anyị mata na Chineke chetara Noa wee bịa nye ya ọbụna nzọpụta ọ na-achọ Chineke nyekwara ụmụ Izrel nnapụta na akwụkwọ ọpụpụ isi iri na ise n'ezie Jehova ahụ nke anyị na-ekwu okwu ya nke na-agharịpụghị ndị dị otu a ọkwa ka anyị na-ekwu ka anyị nwee olileanya ka anyị nwee ntụkwasị obi n'ebe ọ nọ naenụ hana hana bụkwa nọ nwee olileanya na otu ụbọchị amaara m si na chineke m na-efe ga-echeta m n'ezie na samuel nke mbụ isi mgbamokwu nke abụọ a hana ga n'iru kpọkue chineke wee na-ekele chineke jehova zapara ya ekpere chineke ahụ onye zara na zara ebraham zara Noa ọ ka Chineke a na-asị gị olileanya n'ebe m nọ kedu nkwa o kwere anyị ọ sị anyị na ana m abịa ọzọ o kwere mụ na gị nkwa ana m abịa ọzọ olileanya bụ olileanya dị ngọzi ọ sị na mgbe ọ ga-abịa oge hichapụ anya mmiri dị n'anya anyị na akwụkwọ mkpughe isi iri abụọ na otu n'ezie o mee ka amata na eluigwe ọhụrụ na ụwa ọhụrụ na-abịa ebe ọnwụ na-agaghị adị amaokwu nke atọ ya sị na oge hichapụ anya mmiri dị n'ime anya anyị niile olileanya bụ olileanya dị ngọzi anyị kwesịrị inwe nwa chineke ọ bụrụ na ị na-enwe olileanya nke ụwa nke na-adịghị adịgide si n'ọnọdụ a wezụga onwe gị ma nwee olileanya n'ebe jehova nọ n'oge dị ka nke a mgbe ihe niile na-agharịpụ ịbụ olileanya anyị kwesịrị ịdị bụ na chineke nwee olileanya na ihe kacha mma na-abịa gịnị bụ ihe kacha mma ahụ gịnị bụ ọkacha mma aha ọkacha mma aha bụ ndụ ebighị ebi nke a ga-enweta n'ime kraịst jizọs mana ndị ga-enweta ya bụ naanị ndị kwere na ya naanị ndị biri ndụ ha dịka ọchọ ọzọ Chineke si wee dị naanị ndị soro ya ugbu a na-eme ihe ọ na-achọ nwachukwu amaghị ma ọ bụ mmasị gị mgbe jizọs ga-abịa ka iketa ndụ ebighị ebi ọ dịghị ihe na-adịgide n'ụwa ọ dịghị ị ga-afụ onye nwere ego mana o nwere ahụike ị ga-akwụ onye nwere nwa o nwere ego eji azụ ya ị ga-akwụ onye nwere ego onwe nwa otu mkpa ma ọ bụ nke ọzọ mana ebe anyị na-eche nsogbu ndị agaghị adị ya gịnị ga-egbochi gị na ị gaghị eketa ndụ ebighị ebi ya gịnị ga-egbochi gị na ị gaghị anara aka Jizọs na-esetịpụ ọsị anọ m n'ụzọ ama gị na-akọwa aka ọ bụghị na imepe obi gị ga-abata Jizọs chọrọ ịbata na ndụ gị Jizọs bịara inye gị ọkacha mma Jizọs bịara inye gị olileanya ka mma ị ga-ekwere taa ị ga-arapụ ihe ụwa taa dịka ị na-eme ya onye nwe anyị ga-eme ka ihe ụwa dịrị gị na mma mana maracha na olileanya kacha olileanya ị ga-enwe bụ ikete ndụ ebi ebi nke Jizọs kwadoro anyị dịka anyị na-enwe olileanya ihe okwu ọnụ anyị akparamagwa anyị echiche obe ihe ọ bụla anyị na-eme mee ya n'ịtụ egwu Chineke ka onye nwe anyị nọnyere anyị ma gọzie anyị n'agha Jizọs amen ka anyị kpeenụ enedere gị Chineke anyị n'ihi na amaara m sị na olileanya kacha mma nke ị ga-enye anyị bụ mgbe ị ga-abịa iwere ndụ ebi ebi kwụọ anyị ụgwọ ọrụ na ịkpọje anyị n'ala eze gị biko ekwela ka ihe ụwa mee ka anyị si n'ụzọ gị dapa kama site na amara gị ka mgbe ị ga-abịa were ụwa dịka ibi ka anyị soro na ndị ga-eketa ndụ ebi ebi ọ ya bụ olileanya kacha mma na nara ekele na na nsọpụrụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen amen amen amen nwa chineke ọma na-eke ntị ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi chinedu alọm onye wetara anyị ozi ọma nke pụrụ iche na-echekwutara anyị n'oge adịrọ onye ọma na-eke ntị ka anyị gbalịa nwere okwukwe nwere olileanya na chineke ga-abịa ọzọ imeela onye mgbasa ozi anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ịhụnanya ya bara gị na gị ụba n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ iji anyị ma ọ bụ ihe na-agbagwoju anya kọrọ na ekwentị na 0706 363 0706 363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta tinye asụsụ Igbo ka anyị nwekwara ohere ọma kelee ndị nyere anyị abụ ọma ma keleekwa gị nwa Chineke ọma gere ntị anyị na-arịọ ka udo ya chịa n'ime ndụ gị emeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo